ozi n'ihi na Chineke hụrụ ụwa n'anya nke ukwuu o nyere nwa ya bụ onye a mụrụ naanị otu ka onye ọbụla kwere na ya wee ghara ifu kama nwee ndụ ebighị ebi gịnị mere anyị ji kwesị kwere na Jizọs n'akwụkwọ oziọma nke Jọn iri anọ usoro nke isii Jizọs kwuru sị abụ m ụzọ eziokwu na ndụ mmadụ apụghị ịbịakwute nna m ma ọ bụghị site n'aka m nke a pụtara na Jizọs bụ naanị ụzọ e nyere anyị a ga-esi ruo n'ebe Chineke dị ọ bụ ụzọ eziokwu na ndụ ebi ebi gịnị mere anyị ji kwesị ikwere n'ime Jizọs n'akwụkwọ nsọ Jọn isi nke iri na anọ ama okwu nke isii jizọs kwuru sị abụ m ụzọ eziokwu na ndụ onye ọ ọbụla apụtaghị n'ebe nna m nọ ma o na ime m n'akwụkwọ jenesis isi nke abụọ amaokwu nke iri na asaa chineke nyere edem o kwuru sị site n'osisi niile dị n'ime ubi ị nwere ike iriri n'efu ma banyere osisi nke ọmụma nke ihe ọma na ihe ọjọọ ị gaghị eri ya n'ụbọchị iriri ya ị ga-anwụ n'ezie na akwụkwọ ndị Roman isi nke ise ama okwu nke iri na abụọ o kwuru sị site n'otu nwoke mmehie bịara n'ụwa na site na mmehie ọnwụ bịara otu ahụ ka ọnwụ gbasara mmadụ niile n'ihi na ha niile meghere." mmehie na-ekewapụ anyị na Chineke n'oge ochie n'akwụkwọ Leviticus nke anọ usoro nke atọ na ise Chineke chọrọ ka e mee àjà na anụmanụ iji kpochide mmehie n'oge ka mmadụ wee nwee mmekọrịta ọzọ ya na ya ma ọ bụghị ọbara zuru oke ọbara Jizọs nwa atụrụ Chineke bụ àjà zuru oke iji mezuo ihe iwu chọrọ n'ihi na e kwuru n'ụbọchị ị ga-eri ya ị ga-anwụ ọnwụ ọnwụ jizọs wepụrụ anyị n'ike nke oriri nke a bụ onyinye chineke nyere ụwa gịnị ka ị ga-eme ị ga-anara onyinye a ka e wee zọpụta gị n'oriri nke iwu onye ọ bụla kwere n'aha jizọs agaghị ala n'iyi nara ya site n'okwukwe n'ihi na chineke nyere anyị nzọpụta site n'ọkpara ya jizọs kraịst ndị roman akwụkwọ nke iri site n'usoro nke itoolu ruo na nke iri si n'ihi na ọ bụrụ na ị kọrọ jizọs si ya bụrụ onye nwe gị n'ọnụ gị ma kwee n'obi gị na chineke wụrụ ya n'ọnwụ bilie ọ ga-azọpụta gị n'ihi na obi ka mmadụ kwere na ya wee bụrụ onye ezi omume n'ọnụ ka mmadụ na-ekwupụta a na-azọpụta ya kọọrọ Chineke na imere megide ya kwesịte n'okwukwe na Jizọs na-eme mgbaghara gị nke a apụtaghị na ị gaghị emehie ọzọ ma ị ga-enwe mmetụta mwute n'obi kweta ma kọọrọ Chineke mmehie gị ma rịọ mgbaghara gee ntị n'ime mmụọ nsọ ọ ga-enyere gị ike izere mmehie n'omume ọjọọ nnupụ isi n'eziokwu ime nlọghachi n'obi bụ ime mgbanwe n'uche nke na-ewetara mgbanwe n'omume ọ bụrụ na obi gị dị ọcha Jizọs ga-eziga mmụọ nsọ ka ọ bịa bie n'ime gị mmụọ nsọ ga-eju oghere a dị n'ime ndụ gị n'akwụkwọ Luku nke ịtọ usoro nke iri na isii Jọn onye na-akpọsa ozi ọma gwara ndị na-eso ụzọ ya na mụ na-eme baptizim n'ime mmiri ma onye ka m si ike na-abịa ma enweghị m uru iwepụta akpụkpọ ụkwụ ya ọ ga-eme unu baptizim n'ime mmụọ nsọ na ọkụ jizọs bụ onye na-eme baptizim n'ime mmụọ nsọ ike nke chineke nke bi n'ime gị ga-enye gị obi ike maka ọrụ ịhọpụtara ime dịka ndị na-eso ụzọ anyị agaghị ịkọkọrịta ozi ọma ka ndị furu efu wee chọta ụzọ ha gaa na Jizọs maka nzọpụta ha n'akwụkwọ Matiu nke iri na otu usoro nke abụọ na asatọ ruo na nke abụọ na itoolu Jizọs kwuru bịa n'ebe m nọ unu niile na-arịa uru nke ukwuu na ibu ibu m ga-enye unu izu ike were igodo m n'azụ unu mụta n'aka m n'ihi na m dị umeala n'obi m na-adịkwa nwayọọ unu ga-ekweta izu ike n'ime mkpụrụ obi unu ozi ọma bụ ozi ọma na-asọpụrụ n'anyị ndị dịrị mgbe gara aga ka ndị iro Chineke ejikọtala anyị ọzọ site n'ọbara Kristi a na-akpọkwa anyị n'ezinụlọ Chineke n'ihi na Chineke hụrụ ụwa n'anya nke ukwu. o nyere nwa ya bụ naanị otu nwa amụrụ ka onye ọ bụla kwere na ya gara ịla n'iyi kama nwee ndụ ebi ebi akwụkwọ Jọn nke atọ usoro nke iri na isii ozi ọma